Amụrụ m n'ala bekee. I was born in a white man's country. m n'ala bekee. I was born in a white man's country.